thank you na-eme ọmalịcha ihe ọmalịcha bụ ọmalịcha ọmalịcha bụ ọmalịcha

chiebere bụ narị ekele mgbe niile abụ ekele na-eju mmanụ abụ otito na ji mmanụ chimara obi bụ ribe ekele m mgbe niile agbata obi nwa onye chụrụ aja maka redio chineke ọrụ dị ebube ikewa mmụọ na mkpụrụ obi obi n'igwe emeriwo omeriwo onye babara na ya e onye ibe onye mmiri ya

chineke na-edunanya o na anyị were ego ba amara ya o ndị a niile bamara you. Oh, hallelujah. Nobody like you.